Ifoma Magnus. Kekime, good evening from Nigeria. I hope you are fine. Uh, good morning, good afternoon, good evening. Because above, ọ bụ n'isi May God bless you. Piara maka share button. Tell me where you are watching me from. Gwam ebe isi ekiri Tell me where you are watching us from. Then share the video. Tagara mu mataya Ezeaku. Tagara members of Matthias Ezeaku. Tagara mu Akozayon. And Biko, send their love, like, please. Maka ndị reporters nọ here. Enwe ndị akwụrụ ụgwọ ka echebiri m as in 24 hours. enwe ndị akwụrụ ụgwọ ka a na-amonitọ m 24 hours mbatakwa live video ka a rịpọtụ akaụntụ m mana enwe m problem about that ihe nna ozi my people ndị mụ na-ahapụ biko share vidio biko ayo I'm o ayoyo ayo I'm ambegin ambegin ikpere m dị n'ala I'm a very humble servant abụ m onye ozi abụ m onye ozi onye ozi ka mbụ abụrụ m king ka m ji abụ president of gọvanọ ihe mbụ bụ onye ozi mgbe na-ayọ biko ayịyọ ka m na-ayọ please share video gwaba ebe isi awash m sendara m love and like i am begging you enwere ihe njimaka ya wee bịa taa gị amata ya si zak and the followers enwere ajụjụ nchọ ka m jụọ taa gị akụzi Zion ọsọ nwa mmụọ emegbuna nwa mmadụ nwa mmadụ emegbuna nwa mmụọ ugobere egbebere nke si bi ya ebere ya nkwụ ya ebe ọ ga-ebe mana ọnwụ na-eruzi ebe ọ ga-ebe ọnwụ na ebe ọ ga-ebe adịghọ nkwupụa ya akwụkwọ nsọ mee ka anyị mara In the days of the John the Baptism, the kingdom of God suffered violence, and his only violence people will take it by fire, by force. And what's on my camera? Suffer the wish not to live. <laughs> I want to feel actually one day money. Get now get a mountain. I want to happen to her say, uh, why are we fighting for our God? Why are we fighting? Why are we fighting for our Jesus Christ? Janontin. And what my Bible say that we should wait. That God will fight for us in all things. Yes. And what about in the Bible? Because me about in the Bible. Chineke keleni wekowa kemade. ị gaa n'akwụkwọ nsọ Paul and Silas bara prison prison dị n'akwụkwọ nsọ sel dị n'akwụkwọ nsọ anụrụ ọgụ n'akwụkwọ nsọ onye ọbụla sị gị why you fighting for your God onye onye ahụ abụrụ human being onye ahụ nsị anyụrụ anyụ enwere e e ihe mmadụ na-eme nwe nke Chukwu na-eme enwere ihe kwesịrị na mmadụ ga-eme ga-emere nwa nke Chukwu ga-eme ekele ọrụ eke mana ọ bụrụ ya ka nji maka ya wee bịa enwere nji maka ya wee bịa enwere ihe nji maka ya wee bịa mana biko before m kwuo anything ọ bụ na ishiago e vidio shiapụ ya ọzọ ọ ihe mwute ị na-eshia vidio a nọmba wan bụ fesbuk a na-akwụ m ụgwọ for now fesbuk a na-akwụ m ụgwọ for now ishiago vidio a ọ ya eme ha ka a kwụọ m ụgwọ ishia vidio a ọ ya eme ha ka a kwụọ m ụgwọ mana eji asị ndị mmadụ shia vidio awụ ka onye ọzọ fụ the vidio ị dee share di vidio ka a kwụọ m ụgwọ so ọ na mentaliti gị na-agwa gị na ọ share vidio akwụọ m ụgwọ forget about it share video ka onye ọzọ for this video that's the reason why asị share the video geenụ ntị a sị na ihe eh, ewi ọnchi na-ata agwụghọ ọnụ ya ya ezu ike ọtụtụ ndị mmadụ ga-apụta ọsị m si uh, eze akụ aka na kọntent nwe na all my content Mathias Ezeaku mana ndị a na-ekwu ihe ahụ Mathias Ezeaku kọntent ya niile wụ ndị ụka hapụ Mathias Ezeaku aka kọntent gị niile wu Mathias Ezeaku wita Mathias Ezeaku nwee kọntent mana ndị a na-ajụ ndị a na-ekwuru e, e, atin bata ya se zak without ndị ụka ọwụrọ content go and check my page aka eze Ezeaku ma without Matthias Ezeaku enwe m content yes without Matthias Ezeaku enwe m content Matthias Ezeaku onwere onye ọgwụ Matthias Ezeaku bụ antichrist onwere onye ọgwụ Matthias Ezeaku enwere onye ọgwụ aka Mathias Ezeaku nwa agba nwa ọnụ n'ala Igbo Mathias Ezeaku abụrụla onye Igbo yes wit idere agba ọ na-akpa mana that one abụrụ my issue gee ntị somebody tagara Mark Zion tagara Mathias Ezeaku tagara mụ eh, san kpere ikpe Mathias Ezeaku and eh, Akụ Zion tag all of them here ewee nji maka ya wee bịa ee eh, I come across Mathias Ezeaku enwere live video o mere na mgbede a that our brother mgbọtụrụ maka a na-egwu na agbari ya egbe or statement that our brother ọ mgbọtụrụ ya and ihe mgboji wee tụọ ya wụ ihe mgbochitụọ ya wụ is because na Mathias Eze kwuru resistere arrest owee gwo ndị agboro ibi ya ọgwọ ndị agboro ibi ya ha fight ya gọọmenti onye ọ na fight police, DSS army, na fight gọọmenti so Mathias Ezeaku ndị otu ya fightịrị gọọmenti and to avoid the government as ndị esendịrị for the arrest of material sense ka inwe problem egbe ebiri ha abụghị osisi ọ ka e wee rụọ ọrụ arelizi egbe along the line mgbọtụọ member material sense akụ yes ka m gbọtụrụ ya eburu ya ụlọ ọgwụ ọmụbọ ekpere m ọ ga-adị mma dị ndụ mana gee ntị material sense akụ mgbe anyị ya na-afịọ na-afịọ mgbe ọ gachara Abuja gacha nata o mee vidio ọ sị na akụ Zayọn si na ya ga-abịa ana ya ma na ya ga-abịa emechakwa ome vidio ọzọ vidio ọzọ mere na akụ Zayọn si na ya nye 1 milion mana ọ 500,000 dị n'ime akpa e wetara at the end of the day akụ Zayọn amụghị na ọ bụ 500,000 akụ Zayọn mechaa complete the money mata ya si eze aka enweghị mgbe ọ gwara anyị <clears throat> Now, Zion I complete all the money that one by the way Matthias Elzak he made a video today <coughs> sorry Matthias Elzak he made a video today concerning that our brother Mbotro after some months ago azi ime ha vidio inye ha ya update some months ago ime ha He inye ha ya update imezie vidio taa Matthias Ezak write up ogowo live with our brother that was shoot doing a Zion uh, eh, eh, during uh, Akozion arrest with with police. here we are right up ọ gịnị ka ị na-achọ ịkọwa what are you trying to tell us what are you trying to what are you trying to show us in the picture Matthias Ezeaku what are you you are trying to tell us that Akụzayọn wee onye ọjọọ maka ọ bụrụ na ije agwa anyị na Akụzayọn wee onye ọjọọ ị gaghị itinye Akụzayọn n'afọ. good and fine ebe ebe ebe itinyere Akụzayọn itinyere afịa Why don't you attach life with our brother that was shot during Akosayon arrest with the police and uh, included Akosayon gave him one million and also gave some patient in that hospital to 200,000. Why don't you included, uh, include that? Yes. Am I communicating? Am I communicating? Akozayon akpọrọ m na fon ọsọrọ m mee vidio mata ya eze akụ mee ihe dị mma onye mee ya attack I will attack the person enwere onye na-asa dịrị iche I repeat Matthias Ezeaku gee ntị Akụzaya nyere this your member 1 million before nye ya 1 million o mee mistake nye 500,000 if I'm not mistaken now ị e pụtaghị kwuo you didn't even come out and and and and see ee Akụzaya nyekwara member gị a 500,000 ihe rush pụta kwuo na a sị na 1 million ka enye mana 500,000 ka afọ na after ndị emechara that video emecha a complete that money with the transfer I am accurate ọ wụrụzie 1 million Mathias Ezeaka mgbe ị bịa sị oh I complete one the money 1 million Mathias Ezeaka kwu ya nụ Mathias Ezeaka this guy mgbọ tụrụ ya agbaghị ya egbe mgbọ mgbọ bụ ihe tụrụ ya nụ ọ na a chọrọ ịgba ya egbe agba ya egbe n'isi na na na setọ nazi opi isi agba ya egbe n'obi ọ bụrụ na a chọrọ ịgba ya egbe nọ ya ka a chọrọ igba ya ịchọ egbe onye kwesịrị igba egbe wụgụ maka kwesịrị igba egbe maka ọrụ ọgụ ka a chọwa ya bịa this guy awụ ya ka a chọwa ya bịa so gesi gesi gbaa ya egbe Mathias Ezeaku ọwụ na ndị ndị ndị bịara data arest chọrọ ịgba egbe ma ọ na akụza ya ọ kwụrụ ha ụgwọ ka a gbaa mmadụ egbe onye kwesịrị ịgba egbe gwụgwụ nwa abalị ime arest not your member so onwe onye gbara mmadụ egbe ebe a kam na mgbe ọtụrụ mmadụ ihe mgbochi tụọ mmadụ na i resistere arest eji m the video dị everywhere the way you are dragging yourself na-adragi onwe gị na-epose at the end of the day some of your members ndị agboro bụ ndị mkpụrụ mmiri ndị hazi amameme mmechi ya ndị enwe regard to gọọmenti ndị enwe respect gọọmenti ha nụsaba ndị gọọmenti sendiri onye bụ egbe release ya egbe onwe onye ọgbara egbe mgbe ọ tụọ ya memba at the end of the day ị atachi ya na akụza ya ọnụ kpọ polisi bịa gbaa memba gị egbe akụza ya onyezie memba gị a 1 million nye ndị peshent na-eba 200,000 mata ya si eze ahụ Mose go kema di video. Mose go. Mons. Na mataya seza ime video ta. Ii dereba awo. Life with our brother that was uh, uh, uh, or shot or shoot during Akozayon arrest with the police. Why don't you put? Why don't you put this your caption? Why don't you? Why don't you put life with our brother that was shot during Akozayon, as doing Akozayon, arresting me and later Akozayon gave this our brother one million and still give the patient around that place to two hundred thousand. Mathias says that Chukwu kpọọ ọkụ ịbụrụ ezigbo mmadụ iwu iwu iwu onye ọjọọ People are not sharing this video. Don't get end the video now. I'm telling you. I will end this video because you are not sharing this video. You are not helping the gospel of Christ. Ineba just nekiri mekiri. Ayo na ayo yom nsobu. Share this video. Tell me where you are watching me from. Send them love and like. To be able to make this video to be as in ah. I'm going to be here. pia kana na share button you are, in a, in a, you are looking at me ị na-ene pia kana pịa aka na share button kọdịda afụ share button pịara m aka share button kọmentị ya give me love and like ọ gịnị Mathias Ezeaku asị m chukwu kpọọ ọkụ by this right up ide mataya sel da chukwu kpọọ ọghọ ọkụ ịbụ ajọ mmadụ bụrụ ezigbo mmadụ ọ bụrụ na ịbụ ezigbo mmadụ ị kara idere anyị ebe ahụ life with our brother that was short during my arrest and after everything Akosayon gave him one million and still gave some patients around him to 200,000 and also promised to give him 2 million. But because of your ignorance and because of your stupidness and because of your waywardness that's the reason why I consider withdraw the two million ọ̀chọ̀rọ̀ yẹn for business yes Chuma Obi God bless you sent sent uh, Matrix uh, sorry uh, Maris God bless you Ifeoma Achu God bless you Ifeanyi uh, uh Emmanuel God bless you Mataya says that you kpọọ ọkụ. taa gara Mathias Ezeaku because of this right up ide wee mee this video asị m Chukwu kpọọ ha ọkụ nye anyị eh, account of 1 million enyere our brother mgbe ọ tụrụ mgbe ọ tụrụ ya mgbe unu na-eme gara gara gara mgbe unu chọrọ ịnụsa gọọmenti ọgụ mgbe ọ tụọ ya enwe onye gbara ya egbe kaka celestin God bless you keke ime share the video mgbe unu na-eme gara gara gara gara ka mgbe ọ tụrụ ya unu na fight gọọmenti that's the reason why gọọmenti sendịrị mmadụ unu chọrọ ịfight gọọmenti gọọmenti ga-azọ n'isi onwe ya na esi na agbara ya enwe onye gbara ya bụ na ọ mgbe ọtụrụ ya ọ mụọ na-ekwu ya ọ eju ụwa a na ugboro na-abụ ka a na-anwụ a a iwu utu pafum Mathias Ezeaku iwu onye ala Mathias Ezeaku ịbụrụ ezigbo mmadụ ịba ajọ mmadụ iji wuru ajọ mmadụ wu include ego akụzayon nyere this our brother include ya Mathias Ezeaku include ego ahụ e nyere this our brother chukwu kpọọ gị ọkụ ka m na-agwa gị jee kpọọ DSS bụrụ m jee Abuja jee tụọ m nga iwe onye ịbụrụ ezigbo mmadụ ekwesu michaa gị ọnụ mata ya si eze taa gara m ọnya ka na-agba chineke kpọọ gị ọkụ mata ya si eze ka ihe ebe ahụ life with our brother that was shot duyi na akụziri na arrest with the police mata ya si eze akụ ihe ị ga-edere anyị ebe ahụ life with our brother that was short, duyi arrest of mata as mgbe abịa n'ime gị arrest eh, duyi arrest of me. And Akosayon later gave him one million and gave the patient around him to 200,000 and also promised to give him two million after not the charama. Before your stupidness, your ignorance, and your disregard, and and and and, and the, how life qualified you came up before he withdraw the two million. matayas ka ịbụ onye obi ọjọọ eburu ezigbo mmadụ the only thing unu ga-eme wu otu unu ndị ọjọọ unu eje fọm fọjie something be mem arrest kpụrụ m jebe Abuja ejebe ọma Abuja achọrọ m matayas ezak kpụrụ m jebe Abuja jee kpoje m ka atụọ m nga dị ya eze na-ekwu maka na iwu onye ọjọọ ọ bụrụ iwu onye ọjọọ atachiara anyị 1 million e dis this guy atachiara anyị ego enyere the patient nọ around this guy to 200,000 mere anyị attach na this your right up kezi na ezi ihe mere ihe mere si ego ka ị na-emeziri akụzayo na attach ka ị na-emere afọ ya attach ka ọnwụ na ọwa onye ọjọọ ka ọnwụ na ọ gbara ezi na onye onye onye gbara egbe die dị ya onwe onye gbara egbe die. You, are, you people are fighting government. And government is trying to protect themselves. Yes. Achọwa onye a ga-agba egbe ọgụwa Mathias Ezeaku ka e kwesịrị ịgba egbe bụsị abalị arrest mana agbaghọ gị egbe maka ịwụta DGO onye ọ na-protect ị na amama mama m mama m papa m anwa m anwa m anwa m a na-adọ gị ebe mama m kpọrọ mama m kpọrọ mama m kpọrọ papa m kpọrọ nwunye m ọhịa na-ebeda dị a na-adọ gị echere m na isi na ịma ịgbasa western world na ịma akwụkwọ na ị gara skuul na ijego germany jee japan jee us jee australia jee kotovua d'ivoire jee kafanchan jee ihe a sị na-eje na-eje ịwụ prọfesọ ịwụ injinia ịwụ dọkịta ịwụ lọya ka ị gachara ihe niile ahụ why are you resisting arrest asọ onye gụrụ akwụ why are you resisting arrest ị na-resist arrest ndị agboro ibe gị ndị agboro ibe gị bịa bịa fight gọọmenti gọọmenti zọọ n'onwe ha esi na agbara onye onye gbara egbeli ya gọọmenti zọrọ onwe ya mgbọpụọ pụọ tụọ memba gị achọrọ chọrọ ịgba mmemme gị egbe ya egbe agba ya egbe n'obi ọnwụọ ma agba ya n'isi and onye kwesịrị ịgba dị egbe ma ọ na-achọrọ ịgba gbagbo gị nwa maka ọgụwa ka a chọrọ ya pịa Eze ahụ iwe onye obi ọjọ somebody dere Mathias Eze ka onye obi ọjọ ọ bụrụ na washington dere Mathias Eze ahụ onye obi ọjọ ọya ọwụ na mitọkam ọ bụ na iwe onye obi ọjọ atachara anyị 1 na enyere isi abụọ One million Nigerians, but uh, Obugo. James is uh, uh, Amuche. God bless you. One million Nigerians, our brother, of men I account. Matthias says that why can one million as you aga? One million akuza on your this, this our brother. Why because you aga? Kon akuza on your one million. Why because you aga?

obi adịghị m mma people are not responding obi adịghị m dere mataya si Eze ka onye obi ọjọọ ọnwụ na ihe edenwe ya n'Igbo dee n'inglish ọ bụ na ị ga-edenwe ya n'Igbo dee n'inglish tag ya ka ọ na-afịa mataya si Eze ka onye obi ọjọọ ihe edenwe ya n'Igbo dee n'inglish onye obi ọjọọ ọtaesesa mbụ akụza nyere isi ọbụla 1 million ịpụta e mee live video saa anyị a life with our brother that was shot during Akụzayon arrest with the police why dat that etire 1 million ahụ onye and 200,000 onye patient nọ n'akụkụ ebe ahụ itighi ihe anụ iji mee ahụ ka a kọndem Akụzayon Chineke erigwe tigbuo ogu Chineke kpọọ gị ọkụ Mathias Ezeaku Chineke kpọọ gị ọkụ iwe ajọ mmadụ bụrụ ezigbo mmadụ ị nwere ajọ obi ọ na ha ajọ obi include ora ya 1 ahụ enyere e this guy Mathias Ezeaku the greatest mistake ime n'ụwa ahụ somebody like iji ụwa amụcha ahụ mụọ iji ụwa ọ dị ebu ụzọ mmụọ mfe mụọ ọhụ maka obere nwa ka ịhụ ebe ụzọ mụọ mụ nọcha ebe anachara m almost ebe ya ebe 10 years fa mụọ gị yes oh. ọkwụ aka mụ nneọma nọ ebe a nne dị ọra mma unique mimi you are welcome Mathias Ezeaku amụchara m before amụọ gị amụchara m nọ 10 years before amụọ gị ọ bụrụ na ịmaha mara ya taa iwe ezigbote onye obi ọjọ onye obi akpọ ị bụrụ ezigbo mmadụ ịchọwụ ka ọzi onye ọ ga-ekwuo maka ya ka akpọ ya asị ka afụta ya saa ajọ mmadụ mgbe ị na-eme this live video why don't you attach na Kozayo nyere this our brother one million atachie ya idelere ahụ dị na Kozayo na onye ka o mere arrest nwaanyị na-ede eti na ọgụ ka e mere ares Chineke kpọọ ọkụ mata ya si eze akụ life with our brother that was shot during accusation arrest with the police chineke kpọwa ọkụ onye came e at the arrest or this our brother came e at the arrest ka ọmụọ bụ ijuwa came e at the arrest Only came at the arrest ducha ọ bụrụ ọgụ maka came at the arrest Eddie, kpọọ gị ọkụ one million enye this guy why don't you attach it in, in, in your write up why don't you attach No, go came at the arrest why don't you attach also that uh, you are resisting arrest itinye ka ọ ga-esi dị mma ụchịcha mịa gha ọnụ egbesu mịa gha ọnụ ka atụba egwu negoro matayas eze akụ ndị a ga-atụ egwu ọpụkpọ polisi ma ọ kpọọ dss ma ọ kpọọ amị ma ọ kpọọ efcc polisi adịghị na ọ mmadụ ka ahụ chineke chineke kpọọ ha ọkụ ka m na-agwa gị chineke kpọọ ha ọkụ abịago ha ndị a na-akwụ ụgwọ ka rịpọt akat m abịago afụgo m two people share video share video send na more like tell facebook i am doing a, a, a, a, as a, a good job then english ị ga-edebe ahụ facebook i am doing a good job ha report ọga account m ha na-achị shọt ya daa ọ bụrụ na wọchị m de ihe edebe ahụ Facebook Ijuwa is doing a good job fast ị ga-edebe Facebook Ijuwa is doing a good job be very fast be very fast send their love and like I ha ka ha rịpọtụ akaụntụ m ha rịpọtụ gị already that's why I am they are trying to shut me down ọnwụnwa ọnwụnwa mụ na chimo ọnwụnwa ọnwụnwa mụ na chimo ọnwụnwa ọnwụnwa mụ na chimo ọnwụnwa unafugo Kamsiga ọnwụnwa I, want you to write Facebook Ijuwa is doing a good job and send love and like so that they will not shut it down ndị abịago to report my account ka m ga-eshọtụ ya down ndị ọjọọ agwara m na akwụkwọ nsọ gwara anyị ekwensu bịa ka o gbuo ka ọ skata ma zuru ma naa n'iyi ọ ihe kwesị ji maka ewee bịa ọtaya si eza gị sie pure antichrist mataya seza gị sie pure antichrist and o nwere obi ọjọọ mataya seza ka ọ ajọ mmadụ Ọkachukwu edebe eh, Mathias Ezeaku debe poison ewere eh, m poison hapụ Mathias Ezeaku edebe eh, Mathias Ezeaku debe poison mma hapụ Mathias Ezeaku were poison ihe ịbịa dere anyị na ore top oh. life with our brother that was shot during accusation arrest with police Chineke kpọọ gị ọkụ ka onye mere arrest attach your name there Oguke my arrest. And also attach that you resist the arrest. And also attach that in that Ndaboli Begun, Nusar government talk, And also attach now. I could say you are member one million. Nye ndi no nakweba to thousand, And also promise two million. Owocha na odemma before your ignorance and your stupidness and your waywardness. Merojo stop one two million. taagia mataya sɛɛza ko taagia no makosa no yɛ ka hafo pi da igye wa igye wa ɔkwa na igye wa mataya sɛɛza ko biara ɔ ihe mataya sɛɛza ko biara ho ka ọ ɔsikata a ni kano bogo ọ mo ɔkwa ka ọ enemy among igbos ọyọ ihe a wakorịa ego ji ewe gaba naira akpati wee sị na ndị kristian akpati ego ji nye ndị kristian Matthias Ezeaku onye kristian very patronize gị na your business will you tell him or her to go away group of people n'obodo oyibo na na support Matthias Ezeaku efu all these flights. ife o ji aga many states ma mpo na-eyuzu ma phone call ma hotel ọ na-alọjiwu ndị na abroad na-eprovide there for him and there are few and there are few people that I want to ask question what about my fellow Christians I am not telling you to support me or to give me money for flights or to do anything But at least support the movement of God and the gospel of God. Support Are we going to hear support ijuwa with, the with the MB data. Are we going to hear ijuwa na ego a were were data were eti MB. Forget about it. Support onye ọzọ na-ekwu na-ekwu eziokwu concerning Christ. No support me. You don't mean it. ọnwụ na ifili na m bịara soshal midia na ka m bịa skam ọ pipụl ka m were ya ego forget about it support onye ọzọ ịtrọsụ na-ekwu maka gospel of Christ Mathias zago is willing as odif Mathias Ezeaku ọ na-agụ ya agụ ka o nwee somebody like ije ụwa ọ na Mathias Ezeaku nwere m as a as a as a as a member or follower of him as antichrist Matthias Isaac would have been, as would have the happiest person. Maka na ọma otu ọ nọ na mmee nye ya space single space. Enwere m ike inye single space. Ihe ọ bụla o kwuru awụ kanta ijikwa ndị mmadụ na-ekebe eziokwu na nkebe asị. Matthias Isaac mgbe Isai nyere akwụkwọ na ya asị ka udo ọgba ihe gwara anyị na asịgo udo dịrị onye ọna nọrọzie nwayọọ ka ihe na-eme na atach akụzion nem hie ọkwọnye ya member 1 million nye member 200,000 point million before your before your members and you and, and you ignorance unu ji mee jugidoro ya now why are you attaching his name onye bụ hunu 1 million do you people refund that 1 million Yes, Odinaka College Patrick. Yes, I am turning to be a beggar. That I prefer I prefer to be a beggar than to be a thief. Odinaka Collins Patrick, I am proud to be a beggar than to be a thief or to be a kidnapper. Yes. I am proud to be a beggar. Yes. My my my my surname beggar yes kama surname ga-abụ izu ohi ma ọ kidnapper tagia m as a beggar eh, yes ajọ beggar adịghị ajọ beggar my surname wụ ajọ azị ajọbe onye ayụyọ ka soro ga n'Igbo ahụ onye ayụyọ kama m ga-abụ onye ori ọ bụrụ onye na-atọrọ mmadụ ọ bụrụ onye na-egbu mmadụ ka m bụrụ onye ayịyọ ọya mbụ yes is part of my business uh, yeah all part of my business all business ka m na-eme i am not denying it anything unu kwuru na ọya mbụ unu si na mbụ onye ori i am onye ori unu si na mbụ ọtọrọ mmadụ abụ ọtọrọ mmadụ unu si na mbụ homo abụ homo ihe ọ bụla isi na mbụ taa ọhịa mbụ were pikchọ m um, tagi ya postuo ya were my pikchọ uh, tagi m um, as a beggar tagi m um, as onye ohi tagi m as onye kidnapper tagi m as homo tagi m ihe ọ na tagi mmadụ i love it i so much appreciate that name yes i'm a ihe ọ bụla ị kpọrọ m ihe mbụ yeah that is what i am tag TP Chom send the iron on Facebook. I want to be I want to be more popular as a beggar. Yes, I want to be more popular as a big fool. I want to be more popular as a onyori. I want to be more popular as a say, a onyana tom made. I want to be more popular as a homo. I want to be more popular as a lesbian. I want to be more popular as a onyana erepu made. Tag yes, send the iron. Go ahead. That is what I am. mana ofu ihe ga na Mathias Ezeak bụ onye obi ọjọọ ti ezak wee ezigbote onye obi ọjọọ ezigbote onye obi ọjọọ onye obi ụfụ ọ bụrụ na ị bụrụ onye obi ụfụ why don't you attach na akụ nyere dis our brother million why don't you attach na mgbe ime gị arrest na irejistri arrest why don't you attach na mgbe abịara ime gị arrest na ndị agboro ipegu mere gọọmenti attack why don't you attach na mgbe a bịara inye dis ọbara 1 million enwere subpatient enye 200,000 mee ya attach mee ya attach ikwuara ọ na-asị we are fighting for our God E ọ na-asị why why don't our Jesus come and fight why don't our Jesus come and fight we are fighting for our God Chineke kpọọ unu ọkụ Chineke kpọọ Mathias Ezeaku ọkụ kpọọ membas ya ọkụ kpọọ ndị na-efoli ya kpọọ ndị na-efoli ya nọcha obodo oyibo ma ndị na naijiria chineke kpọchachapụ unu ọkụ kpọchakpọazi kpọcha unu akpacha ka ewu awụsa ndị eriri eri ndị abụrụ mmadụ ndị obi ọjọọ ndị obi ụfụ ndị ọma adị adị mma onye ọ na wenye aka ihe enu ya hie ọ bụrụ na washing wenye aka gị enu ọ bụrụ na ị na-ekiri m wenyere m aka enu aka niri enu ise simbụl a symbol of, of, of he bring the kingdom of darkness down. ana m nde okwu ndị niile Mathias Ezeaku na-edisive ana m ekwubi nde ndị niile members Mathias Ezeaku na deceive ka ọ kue n'igwe kpọchisi aka ha ka ọ kue n'igwe nyebe ha ọsọ ka ọ kue n'igwe pịaba ha ụtarị pịwasịcha azụ in the mighty name of Jesus Christ. Make it a prayer and, and, and, and, and type amen here. Make it a prayer and type amen here. Ndị ọjọọ. Ndị ọjọọ ndị ọjọọ. Ịbara ibere wash my people. Ndị ọjọọ ndị ọjọọ. You come to brainwash my people. Matthias says that he jebe na-ere akpati ozu. Wee na-ewishi ndị Igbo ibere akpati ozu. Echere m na isi na ị nwere Igbo Igbo Love Themselves Foundation. Which Igbo? Aboki dịka gị, Okooko dịka gị. Ị nwere Igbo Love Themselves. Mana ijebe na-ere akpati ozu. Eh, wee na-ewishi ya akpati ozu. Chukwu wee pụọ gị ike. As in, one of your member. On one of your member. Mathias Eze ka onye ara isi na ancestors gị chọpụtara onugbo chọpụta ọha chọpụta mkpụrụ obi gị e, onye efuri efuri ka gị ị na-ekwuweri unu na plan kwughesi mee m ares abi unu na plan kwughesi kpụrụ m jebe Abuja unu chana mataza gị chana mbụgo ya ababere ime ares ị na-agbagharị ị na-azọ onwe gị ị na-azọ onwe gị Matthias Eze ka iwe iwe onye obi okay good and fine ka mara ma ka I want to know people that are watching me now okay achọrọ ka mmadụ 50 i want 50 people type ọrụ na matias Isaac wee onye obi ọjọọ were ma ị ga-ede ya n'English o ma ga-ede n'Igbo ma ị ga-ede na French o otu ọbụla ị ga-esi wee dee ya ahịa mmadụ 50 deere m Mathias Isaac onye obi ọjọọ ka ị na-ede na-eshare video I'll be counting it mana akaụntụ ya onye ọnụ dere m ga-akpọ m ga-akpọ gị akaụntụ ya ana m akaụntụ ya mmadụ 50 one 3 4 Four. Enwere enwere ya na-akpọ enwere na-akpọ five. Enwere ya na-akpọ a supportive woman. Enwere m enwere m a supportive woman, darling. Darling. Nneoma ka ọwụ six six six six six six please share video share go the video first I I hena awo fi hena ewutem something something is pending me awo hena bo amobi know about amobi wona na about seventy people no ɛba matanya sɛ ɛza ko member na ɛba de three mana three people ahụ na comment karịa seventy people can you just imagine ndị na-ebe arụcha seventy. and members matanya sɛ ɛza ko de three and three ahụ ihe a na-akọment ka 70 people ahụ Ifeanyi Okoye oh ezigbo mmadụ Ifeanyi Okoye ezigbo mmadụ my my my big brother Ifeanyi Okoye ezigbo mmadụ my big brother Chukwu gọzie gị Emeka Fedli eh, Emeka Emeka eh, Fedlis eh, God bless you. Stella Maris Amaka, God bless you. Chukwugozie, James uh, Amuche, God bless you. John Nnadi, God bless you. Chibeze nwa nwa Chibeze Nriago, onye otu Matthias God bless you also. Chukwugozie gị. N'agbanyeghị onye otu Matthias Ezeaku. ama na wanda ne ya chaya na bata Jesus ni mendo gri somebody some, somebody them I'm saying Iju will go and rest you are tired yes I am tired and I will not rest maka na ekwe nsacho he rest chai afan afan ka to buo mu na ma na go no na go no na go no my sugar negoro my sugar azị afọ ọ dịrị m ewo ọpụta kpọọ m nwa nne god bless you chinwe jennifer god bless you chibueze nriagụ god bless you n'agbanyeghị onye otu bata ya si eze akụ Mathias Ezeaku bụ onye obi ọjọ Mathias Ezeaku bụ ezigbote onye obi ọjọ yes onye obi ọjọ ka ọnwụ ọmụ kwuru ya ọ bụrụ ọwụ onye obi ọjọ ka ihe ọ na-etiri afọ afa akụzarion ọkwa akụzarion enye gụrụ 1 million onye na-etiri afọ ebe a ị na-eme atach 1 million ahụ ya biko achọrọ m ka 10 people taa gara m akụzarion ihe remaining 10 people taa gara m Mathias Ezeaku ihe achọ ka ten people, taa gara m akụza ya na ebe a ten people, taa gara m atayas eze akụ ebe a ten pepụl taa gara m akụza ya ten pepụl taa gara m atayas eze akụ ebe a ọ bụrụ people, ten pepụl ataghị ya I will not end this video ten people, taa gara m akụza ya here ten pepụl taa gara m atayas eze akụ ebe a tagịa the handle tagịa the handle tagịara m handle akụ Zion ya m handle Mathias ya Mathias Ezeaku eh, iwe onye obi ọjọọ iwe onye obi ụfụ Prince Sam Ezugo God bless you Emeka Fedlis God bless you Stelamaris eh, Amaka God bless you Mathias eji ọfọ iwe onye obi ọjọọ Ifeoma Achụ God bless you iwe onye obi ọjọọ Ken Joy God bless you Mathias Ezeaku iwe onye obi ọjọọ Igbo love sef wu your charity foundation eh? ọ ga-ada maka na ihe na-emebe edo ha anya ego filo God bless you Somebody, okay, good and fine. All go there now. Somebody should, somebody tell them, Igbo love themselves. Igbo love themselves. Ndị Igbo need it, We don't need it. Igbo love themselves. We don't need it. Na Igbo. Igbo love themselves. I want Kendi, want Kenda Hausa. Igbo love themselves. We don't need it. Somebody tell them, no to Igbo love themselves. them no to Igbo of themselves. Ọ bụrụ na Washington them no to Igbo themselves. na-ege ebe ahụ. them no to Igbo love themselves. them no to themselves. As long as na na achọghị mere anyị akaụntụ ka agwa anyị akaụntụ ebe a na-akwụ ya the money. Ka agwa anyị akaụntụ ebe ego a si Ka akaụntụ ahụ They don't know to one of themselves. akaụntụ igbo of themselves a na-akwụnye ụgwọ adekwe mara anyị akaụntụ agwa anyị ka ego asị They then note igbo of themselves no to igbo of themselves no to igbo of themselves say no to igbo of themselves then know to igbo of themselves and when they give of themselves they know to igbo of themselves Not Igbo love themselves. Where did Igbo love themselves? Yes. The foundation of Igbo love themselves, Matthias Zako, the Antichrist, they no to Igbo love themselves. Onye akwụzi debe na ahụ. Onye akwụzi na fadin na akanta ahụ. Not Igbo love themselves. Onye akwụzi na fadin na akanta ahụ. Telemera yi account. Not Igbo love themselves. Onye akwụzi debe na akanta ahụ. ego ego a na-akwụnakọta ahụ emebara ya akaụntụ odeedo anyị anya anyị chọrọ ka o doo anyị anya si meere anyị akaụntụ si gwa anyị ego a na-akwụ ịdị a si mee akaụntụ na igbo of themself n'otu igbo of themself platform ọnụ ifuru igbo of themself deere m note to it nobody should pay one, one, one, one in that account nobody should pay one, one gam na that account till emeere anyị account. Nobody should pay what gum there. Nobody should pay what gum. people of the self account till a MRI account. Unless a MRI account, why kega siaga? Not people of the self account. Not able of themselves account. See my CBRI account. No to evil of themselves self account. Somebody tag, somebody tag evil of themselves, tag evil of themselves. I tell them no to Igbo of themselves self account. To my MRI account. Nobody should pay what gum into that account. Nobody should pay what gum into that account. Anything concerning platform of Igbo of themselves. Onye ọbụla ga Igbo of themselves. Ka ọ pụta gị n'ihu Christians will not pay what gum there. onye ọbụla jere igbo love sef ka ebupụta ego tụọrụ ya ego enwere onye pesi nwere kristian ga akwụnye nwaga m there yes na mitokam onye ọbụla bụ human being nọ n'ala igbo igwe nwa anwa wee jere igbo love sef charity foundation ka ebupụta gị n'iru akwụkwọ ka ndị kristian tụọrụ gị ego ihe nweta one naira wagam iwu no get not igbo love themselves No to evil of themselves. No to evil of themselves. No to evil of themselves. That is not in Igbo. No to evil of themselves. That is not in our Igbo we are. All, all individual we are. Aburo ndị Igbo. Ndị Igbo amụrụ anything concerning evil of themselves. Ndị Igbo amụrụ anything concerning evil of themselves. Ndị Igbo amụrụ anything concerning evil of themselves. Ọ bụrụ evil of themselves. Ị mara ọ ga-awụ general. Ị mara ndị Igbo niile. ndị Igbo niile ga-abụ jenara ndị Igbo niile ga-abụ general for that account as long as ndị Igbo niile amụrụ maka iwel of themselves say no to iwel of themselves onye akwụsịna ego die onye ọ kpọpụtara ebe ahụ nke ga-agago kobo should not pay to that account account and ọ bụrụ ndị Igbo niile nwe die ọ bụrụ ndị Igbo niile igbol of themselves oh, ọ bụrụ ndị Igbo niile igbol of themselves oh, ndị Igbo amara maka Igbo love themselves all personal business mmadụ ka ọ bụ is personal business mmadụ ndị Igbo amara maka Igbo love themselves nothing like Igbo love themselves nothing like Igbo love themselves nothing like Igbo love themselves ihe dị otu ahụ adịrọ the foundation adọ in existence yes send no to Igbo love themselves ọ bụrụ ndị Igbo niile nwe ya nọ atọ nzeribe ọ nọ n'Igbo love themselves ojukwu ọ nọ n'Igbo love themselves Peter Obi be unable themselves. Akosa unable of themselves. Ebebu go be unable of themselves. Keha. Nnamdi Kanu unable of themselves. The five eastern governor unable of themselves. Ogburo unable of themselves. Can, can, what makes that what makes that foundation Igbo? what makes that name igbo love themselves ka nọ dị o ndị igbo love themselves ọhaneze ndị igbo ndị igbo ọ nọ n'igbo love themselves gịnị gịnị mere what makes that name to be in existence ihe unu ga bụ na bụ n'igbu love themselves igbo unu kpọrọ ndị kristian si asị wee weta akpati ozu oge ji na ndị na can you tell me reason why eji wee sie na igbo of themselves one reason why oge ji were of themselves Matthias Ezeaku take me to court Matthias Ezeaku when every day I take him to court I want to know who says Ezeaku were Peter take game to court agwa gị na ịbụ ụmụazị gịnị mere o ji wuru Igbo of themselves Peter Obi ọnụ ebe ahụ atọ nso n'Igbo ọnọ die atọ nso n'Ukpe ọnọ Obi ọ nọ ebe ahụ ee eh eh eh Ngige ọnọ die ọhaneze e, e, e, ndị Igbo ọnọ die ka ndị nọ n'Igbo love themselves ahụ gwa m ihe mere o ji wuru Igbo love themselves Why are you generalizing that name? Evil of them, which evil of themselves? Can you support to that foundation? Can they can they be the signatory to that evil of themselves? Can they sign it? Yeah? Can they put on as evil of themselves? You ah? can ban the one there. But me marriage will evil of themselves. Or be evil of themselves. Yeah, ịgọ mmụọ ịgọ mmụọ na asị ịgọ mmụọ na igbu mmadụ ịgọ mmụọ na ịkpọ asị love themselves yes ijere ebe naira akpati ozu wee sị na kristians ga-anwụ kristians ọ bụrụ ndị igbo ka ezi ihe mezi igbo ji olof ọ dị sef kristians ị na-ewu ichi ka ha nwụọ ka etinye ya na akpati gwa ndị igbo ka ha nwụọ maazị nnamdị kanụ ọnụ na foundation ahụ imepee Why Wọ́n dín náà foundation náà ọjọ́ rebel of themselves. Why Wọ́n dín náà foundation náà ọjọ́ rebel of themselves. Pàtà àṣẹ́zà kò mẹ́rà ayé account. Pàtà àṣẹ́zà kò mẹ́rà ayé account rebel of themselves. Mataya says Zenku, Mera ya account to the of themselves. Say no to one of themselves, although in existence. Say no, say no, say no. Onye ọbụla na-agara foundation ahụ ka ebupụta gị n'iru abụ ka atọrọ gị ego. You are playing na ị na-egwu egwu. You are joking. You are joking. Onye ọbụla kọrọ asịrị jekwuru Igbo love themselves ka ebupụta gị tọrọ gị ego. You are joking. ị na-egwu egwu egwu ka ị na-egwu ị na-egwu egwu ị na-akpọ organic press ọhịa na-akpọ maka na ime ọ na anyị nwere indaboski bahose nwe lamande nwe pretatus laputus ije ụwa azụm uru ka na-egwu egwu ebido azụm anyị gara na Genesis Genesis chapter 1 ka ika no ayika no na Genesis chapter 1 verse 1 ayako chapter verse 1 no ina ne na ewu ayika no na Genesis chapter 1 verse 1 oh ya no Genesis chapter 1 verse 1 oh ya ika Oh yeah, I know. I back. I know. I I, I get to my point. What yeah, what the Bible? You go and bring your Bible. Yeah, now, Genesis chapter one verse one. I go chapter. I go chapter chapter one. I go chapter chapter one. How much more chapter two? Genesis in my in my how many order? Genesis in my how many paragraph order? I know Genesis chapter one verse 1 ọ I know. say no to people of themselves ọ bụrụ ndị Igbo nwe yes I can defend it I can defend it anywhere ọ bụrụ ndị Igbo niile people of themselves I can defend it anywhere yes Igbo of themselves Iba abụrụ just a, a, a, a community Iba abụrụ just a eh, family Iba abụrụ just a, a, a, a, a As in, how, uh, how will I explain for you to understand? I get to my point. Igbo nwere Igbo Igbo Igbo nwere Enugu steeti, nwe Ebonyi steeti, nwe Anambra steeti, nwe Abia steeti, nwe Imo steeti. And ọ bụrụ onye ọbụla upegan Ani Igbo ɛwɔ christians wɔn pagan we muslim now how can you come out mepɛ mepɛ mepɛ a platform mepɛ a foundation inside igbo love themselves which igbo which igbo are you talking about which igbo are you talking about. which Igbo are you talking about? Matthias Ezako. Which Igbo? Christians bụ ndị Igbo. Enwere Muslim bụ ndị Igbo. Nwee pagan like you bụ ndị Igbo. Now, ezinụlọ not the Christians ga-anwụcha. Then which Igbo are you talking about? Mataya says Zako, and eh, when this after speech is allowed, uh, uh, the, freedom, of speech is allowed, but after speech, well, Mataya says that take me to court. He proved from here We people of themselves. Eh, I am Igbo man. I'm Igbo. I am Igbo man. Take me to court. Yes. Take me to court. I'm Igbo. I will defend myself. mmeweta vidio ebe isi na Christians ndị Igbo mmeweta vidio ebe isi na Christians ndị Igbo na ya akpati ozu ya mmeweta Christians ebe ebe ebe ebe isepretiri ndị Igbo si na ndị omenala ụzọ eziokwu na gị na ha kwụ na ndi Christian gị na ha kwụ ndị Christians a gịnị ka ha kwụ Igbo love, Igbo love themselves. Igbo love themselves. Which Igbo are talking about? Our Ọhaneze ndị our ka ị na-ekwu maka ya. Mata ya si eze agụ. Ekwuo ndị ga-represent ndị Igbo. Unu a ga-apụta iji Say no to Igbo love themselves foundation. Let me talk am. Say no to it. Ọ bụrụ ndị Igbo nwe Is a is a is a is a private is a private uh, uh, uh, um, foundation. It's a private foundation. Yes. All private. Obron di bonwianu. All private. But then I said that I'm going to sue you for putting evil of themselves. All evil of themselves. I was humble. The whole five eastern governors. Akahaga did there. Yes. I will sue you to court. For eating evil of themselves. Evil of themselves. I will not. In the Igbo community ijowa ọnwụnwa mụ na chimo ọnwụnwa o ọnwụnwa mụ na chimo ọnwụnwa o ọnwụnwa mụ na chimo ọnwụnwa unu afụgo ka m si jee ọnwụnwa igbo love themselves wu private business mmadụ yes ọ dị registered mana igbo love themselves wu private business mmadụ Igbo love the step cannot stand for Igbo. Igbo love the, the love the, cannot stand for Ndi Igbo. Other possible. All private business in America. All. Say no to that foundation. Say no to that foundation. all of themselves for private business in Madi. Obro ndi Igbo nwe ano. Igbo all themselves for private business in Madi. Obro ndi Igbo nwe. I registered my own company. I registered my own company. And now under mu anwe. So Igbo love themselves for private business in Madi. Obro ndi Igbo nwe ano. Yes. Obro ndi Igbo nwe. So say no to Igbo love themselves. say no to of Love Themselves Foundation. I ah, see change Jaffa. Let them change that name. ya get in about Igbo Mmụọ. Igbo Mmụọ, Igbo Mmụọ ka ha na-agọ. Say no to that foundation. Ọ bụrụ ndị Igbo nwe anụ. Ọ is a private business mmadụ. Onye akwụsị n'ego na that account. Akpọta gị ebe ahụ so onye ahụ adịrọ ka ha nyere ya aka ị na-egwu egwu You're just playing. You are just playing. Let me talk. Omupuria. Omupuria. Actually, I'm married 10. I'm rounding up. I am rounding up. Married 10. I'm married 10. I'm here. Come for video. Come, come, come, come, come, arrest. mmadụ ten taa gara mụta ya si eze akụ ebe a ten pipo taa gara mụta ya si eze ka ọ ka ọ mee arrest anyị e jebe Abuja ka ọ gwa m gosi ewuru ndị Igbo general nwedis foundation ka ọ bịa kọwara m ka o si wee bụrụ ndị Igbo general nwere foundation I want to know. am I gonna share button? Piara am I gonna share button? Piara am I gonna share button? Please make a share button. Share this video. Share this video. Share this video. Share this video. Abiko, abone na watch him. Then I watch him. How many views can I have on your page? How many views can I have? Mother, I watch him. How many views? How many people are watching? I want to know. Give me, uh, give me numbers. How many views? How many views? Okay. Stella Ma Maris and Marcus no, 66. How many views going you have for? How many views can you have? Alex 61, okay. How many views? 102. Don Evix. 102. God bless you. How many views can I have for another person? How many views can I have? How many views? How many people are how many, people are watching me? 61. Okay. Alex Ogo. Another person should answer. How many views? How many views? How many views? Forty-seven, sixty-four. Okay. All right. Um. Forty-five. Okay. All right. I I am I, I want to enter into another program. Before forty-nine. Okay. I want to enter into another program. Actually, me your opportunity. Where can I my fans? wee kene ndị na-awa ọchị m achọrọ ka nkene onye ọbụla ndị na-asọpọtụ m na-awa ọchị m Chineke gọzie unu abụrụ mmata ya si eze akụ na-agbapụta tụchara ya ego ọsị ọsị I have I have I have I have I have saved uh, six thousand um, life I have saved six thousand um, life ị na-esave six thousand um, life how many times ka ị pụtara kene ụmụ igbo kene ndị igbo gbara gburugburu kene ndị igbo bi everywhere kene ụmụazị igbo n'ego ha na-atụ ikene onye ọbụla mee ha appreciate ọ hapụta ị ya you have saved life a 6000 life you have saved sisters and life I am not an ingrate like you or a nonentity or an innutrate. achọrọ m iji opportunity a na-ayọ Harrison God bless you wee kene ụmụazị Igbo ndị na-awa ọchịm asị m Chukwu gọzie unu ndị na-esendịrị m mb maka abụọ m ori agọ yes abụọ m ori agọ enwe ndị na-esendịrị m mb God bless you enwe ndị na-esendịrị m ego ka m wee na-arịchaachị God bless you all ndị na-asọpọtụ ndị na-eshie ma vidio ndị na-akọmentị ndị na-enye m more like and love God bless you chukwu iwu niile one after the other anọghị m e, ebe imegide mmadụ ihe na ebe awụ onye fukebe eziokwu ya kwuo yes ịta agara akụ Zion na mgbe a bịara imeghe arrest onye agbara egbe nwa onye agbara egbe ọ mgbe ọtụrụ ya because of your ignorance and your resistance of arrest onye ka anyị gbọjiri ya tụọ ya mana igbe ọzọ anyị na-akụzi ya mecha nye ya 1 million nyekwa ndị na ebe a 230 gwa anyị that one mma akwụsị ebe a banye another program now biko m ga-alike ka m na-akwụsị this program na-abanye another one all of you should join me thank you god bless you without you people there's nothing like ije ụwa without you people there's nothing like ije ụwa page but with you people there is ije ụwa so i will keep on appreciating you people i will keep on respecting you people i will keep on listening from advice from you people because you people are wonderful. You people are wonderful. God bless you.